biko enyemaka onye enunwa chọrọ n'aka gị bụ ka itinye aka na share button ka agbasa ozi enunwa maka na ya bụ onye ị na-afụ ebe a bụzi onye nke na-efu efu dịka nwunye ya si wee mee ka anyị mara onye ị na-afụ ebe a bụ onye a na-akpọ muhammed Bashi Chukwunonso ọ dị 28 years wee bụrụ onye Imo steeti mana ya na nwunye ya na ụmụ ya bi na Lagos steeti onye enunwa bụzi onye nke nụrụ nwaanyị a na-akpọ Confidence o wee bụ na Chukwu gọzi ya na nwunye ya wee nye ha ụmụ na abọ ofu onye ede 3 ebe onye nke ọzọ dị 11 months ọya nwa ka nwunye bụzi confidence na-akọwa na-asị n'ụtụtụ ụbọchị tuzdee Novemba 7 2023 ka onye enunwa bụ chukwu nọ nso tetezi wee kwadosi ọrụ wee jebe ya bụ ọrụ na Victoria Island dị na Lagos steeti ya nwa ka anọgidere ọ natakwa na ifi ụbọchị ahụ mgbe ọ na-akụ 3 nke ehihie ọ natasịa wee mesịa wee pụwakwa ọrụ ahụ ọzọ ọ pụsị ya bụ ọrụ wee mesịa wee natakwa na mgbede mgbe ọ na-akụ sisi nke mgbede mgbe onye enunwa natazi nke sisi nke mgbede ahụ ya na nwunye ya bụzi confidence wee malitezie wee kpawa nkata dịka nwunye ya bụ confidence si wee na-eme ka anyị mara confidence enunwa bụ nwunye chukwu nọ nso bụ onye na-asịzi anyị na nkata ya na di ya bụ chukwu nọ nso na-akpa abụ ka ha ga-esi wee jee ezumike n'ime mmemme ekeresimesi nke afọ ọnụnwa na east ọya nwa ka a na-asịzi na ya na di ya kpasị ya bụ nkata nke ọma di ya wee kwetesie ihe niile ya nwa bụ nwunye ya bụ kọnfidensị gwara ya ka ha ga-esi wee mee maka ịkwado ya bụ ime njem ka ha jebezie na is wee selebreti ya bụ mmemme ekeresimesi ọkụ ya nwaka ka nwaanyị nwa na-asị na mgbe ya na di ya kpasịzi ya bụ nkata di ya wee kwetesie niile ọ gwara ya na di ya asịzi ya ngwa ka ọ pụtakwa na enweghị ebe di ya gwara ya na ọ bụ ebe ahụ ka ọ na-eje sọsọ ihe ọ gwara ya bụ ka m pụta ka mpụta ahụ ka ọ dị wee rụzie ugbu a chọrọ ka anyị mere gị shout out announcements advertisement of your products chat us up on whatsapp through plus 2348067841298 onye enunwa bụ confidence wee na-asị na kemgbe ụbọchị tuzdee ahụ nọvemba 7 2023 na ojibeghị anya ya wee fụ die ọ ha ebe die nọ na foonu die bụ nke ha agazi aga ihe niile nụnwa wee bụrụ nke na-etinyezi ya bụ nwaanyị na nsogbu ọ nọzi ugbu a wee na-ebe arịrị wee sị na ọ nọ na ihe mgbu na obi mgbuwa kedụzi ka o si wee bụrụ na di ya bụ onye si ya ka ọ pụta bụzi onye nke ọfụbọghọ wee rukwe tata bụzi nọvemba 21 2023 ọ bụ na ịtụle ya ịfụ na ya na ibu ihe etego aka onye nụnwa bụzi nwunye chukwu nọ nso bụ onye nke si na ọ nọgideziri wee chee ụzọ ọ ga-esi wee gbasa ya bụ ozi ka mba ụwa wee nụrụ onu ya maa na di ya bụ onye nke a na-achọ achọ o were kọntaktịzia Linda Ikeji wee sị ya biko nwaanyị enwekwanụ m ego mana ọ ga-amasị m ma ọ bụ na ibupute akụkọ m ọnụnwa gbasa di m na-efu efu n'efere mba ụwa Linda Ikeji wee mezie ya bụ ihe ebe ahụ ka anyị si chọpụtazie na onye a na-akpọ Muhammad Bashi chukwu nọ nso onye imo steeti dị 28 years mana obi na Lagos steeti bụ onye nke na-efu efu nwunye ya bụzi confidence bụ onye nke na-asị mba niile na-anụ ozi inụnwa ugbu a ọ bụ na enwe ka isi wee wara anya wee wara onye imo steeti inunwa bi na Lagos a na-akpọ Mohammed Bashi chukwu nọ na gị biko kpọtụrụ ya nwabụ nwunye ya bụ confidence na ekwentị site na 07048371112 07048371112 ọ bụ na ịkpọ nwunye ya bụ confidence ọ ga-aza gị n'ekwentị nwunye bụ confidence na-asịkwazi ọha na eze enwe ka isi wee fụ chukwu nọ nso mana ị nweghị ike ịkpọwu ya nwa bụ confidence n'ekwentị na gị jee gwa ndị uwe ojii nọ n'ogige ebe ahụ ị nọ ka a mara ka a ga-esi wee jezie mara ka a ga-esi kpọnatazie onye enunwa bụ Mohammed Bashi chukwu nọ nso biko ka anyị na-ayọ gị tinye aka na share button ka a gbasaa ozi a na onye enunwa bụ nwa igbo bụ onye nke nọ na Lagos steeti mana ka o sizi wee dị ugbu a ya bụ onye bụzi onye nke nwunye bụ confidence na-akọwa na o anyị anya wee fụ ya kemgbe ụbọchị tusdee nọvemba 7 2023 ya bụ onye bụ onye nke na-efu efu onye enunwa bụ confidence bụ nwunye Chukwunonso na ebe arịrị na-asị ọmọghọ ebe ọ ga-etinye isi wee na-achọ die na ọbịa ka o ji wee chọọ ka mba ụwa mara na di ya na-efukwa efu ka ọ ga-abụ enwe ebe ọbụla efuru di ya ka ị nwee ike wee dunatara ya die ka ya na ya bịa okwe dịka di na nwunye ka ụmụ ya kwazi bụ ndị nke ka pegasịrị mpe nwee ike wee fụ nna ha maka na kọnfidensị nwa bụ nwunye chukwu nso na-asị na kemgbe ụbọchị ahụ di ya anatabaghọ n'ụlọ na ụmụ ya na-ebe arịrị biko tinye aka na share gbasa ozi inụnwa ka mba niile marụ na onye nụnwa bụ chukwu nọ nso bụ onye nke a na-achọ achọ biko ka anyị na-ayọ gị gbasaa n'ozi a biko ka e nwee ike wee fụ onye anụnwa na-efu efu bụ chukwu nọ nso nke taa nke echi daalụkwa dịka ị na-eme nke a